igbo bụ igbo ekene m unu asị m nke onye shi na zere ụmụnne m tata bụ ụka nna na ala igbo anyị nwabụ ndị igbo na-eserebreti ụka nna mana ajụjụ m chọrọ ịjụ gị nwanne m nwoke nwanne m nwaanyị kedu ka i si were eserebreti ya fada ọ bụrụ sọ ndị nne ka a na-eserebreti anyị nwabụkwa ndị nna a na-eserebreti anyị hmm? ọ bụrụ na nna gị nọ ndụ biko kpọọ ya n'akara ekwentị tinye ya ihe n'ụlọ ọba ego ya ọ bụrụ na ị nọ nso were ọsọ were awurije jee n'obibe nna gị ka nna gị gọzie gị hmm? werekwa mmanya ike hmm? ọ wara ntị ya na iji eji ihe nwere ọbara ọ dị mma hmm? inwe ego ọkụkọ gote inwe ego ewu gote inwe ego enyi gote ka nna gị gọrọ gị ọfọ ndụ bịamalụ gị ekpere nke ndụ hmm? egwu m chọrọ ka anyị gụọrọ ndị nna anyị taata nụchaa ntị ma soro ngụ egwu a ọ ga-agazi Chineke ndị nna ka ihe ndị abụghị ndị nna emeride anyị bụ ndị nna ga agbazi mbọ ebe ndụ otu siri chọọ anyị ga-eburu onyinye bunye Chineke ndị nna Chineke ndị nna Chineke kere mmadụ niile buru onyinye bunye Chineke ndị nna kene ya ọ bụ ya mere ndị nna ide ọ dịrọ izi ịbụ nna nna bụ onyinye amara si n'aka chukwu okike wee bịa ọ bụrụ na nna gị nọ ndụ nwanne celebrate your fada hmm, mee ka obi tọọ nna gị ụtọ n'ebe ị nọ kwee ka nna gị gụọrọ gị ọfọ nke ndụ anyị nwa bụ ndị nna ekpere ka nna ekpe na ọfọ ka nna agọ n'isi unu ọ ga-adịrị gị na mma ahịa na-anọ ụbọchị na-ana anyị nwebe ala Igbo ji wee biri eke oye afọ na nkwọ ibue n'iru ị ga-ebute mma ibue n'azụ ị ga-ebute ihe ọma aka nri na aka ebe gị ga-abụrụ gị ngọzi ịbụ nna ana m asị mbọsị ihe ike ga-eme n'ezi ọkpa ama mpụta gị ezi ọ chọrọ nke ọ ga-eme gị ọdachi ekwenne onye isi gị na-awa àjà anyị sikwa na were nke chụrụ asị m na ọ ga-abara ezinụlọ gị ọ ga-abara ụmụ gị ndị nwoke na ndị nwanyị ị ga-anọ ndụ wee kaa akụkọ ọma n'isi ụmụ gị maka na nke a ji abụ okwu ekwucha wee nwee iji ndeewo na ị ga-agbasara m ozi ya hmm? aka mbụ nwanne gị bụ maazị UC Igbo asị m ndeewo